akụkọ na-efegharị ugbu a bụ na ụlọikpe dị na Abuja amaala pete Nwachukwu bụ di Osinachi Nwachukwu ọnwụ maka ebubo na o nwunye ya akụkọ a si na a mara Nwachukwu ikpe ọnwụ nke bụ na a ga-egbu ya site n'ịkwụ ya ụdọ nke a na-abịa dịka gọọmenti etiti kpụpụrụ Pita Nwachukwu ụlọikpe n'ebubo ọnụ iri abụọ na atọ nke eboro ya ha gbakwasara ụkwụ na ngalaba otu narị na anọ na narị atọ na iri asaa na itoolu nke iwu Naijiria ahazigharị n'afọ puku abụọ na iri na ise bụ Administration of Criminal Justice art na bekee e boro ya ebubo igbu mmadụ nke akpọrọ kupebụ homicide na bekee nnyocha anyị mere gosiri na akụkọ ahụ abụghị eziokwu nke bụ eziokwu bụ na gọọmenti ụpụrụ Pita Nwachukwu n'ụlọ ikpe n'ọnụ ebubo iri abụọ na atọ n'izuụka gara aga mana ụlọikpe eyinyebeghị ụbọchị a ga-ekpe ikpe ahụ ka ọ fọdụzie ikpe ya nakwa ịma Pita Nwachukwu ikpe ọnwụ anyị gara n'ihu nụkwa na mgbe ọbụla ụlọikpe mere nke a na ọ ga-edo ewu na ọkụkọ anya ka anyị chetakwa na Osinachi Nwachukwu bụ onye otiegwu ụka ọtụtụ ndị mmadụ n'obodo anyị bụ naijiria ma n'agbanyeghị na ya bụ nwa amadi bụ onye nke ji asụsụ Igbo were eti egwu ya egwu buputara ya ka ụwa mara ya bụ nke akpọrọ ekwu eme bụ egwu ya na Prosper Ọchịmana gụkọrọ ọnụ n'afọ puku abụọ na iri na itoolu ya na onye isi ụka nọ Abuja bụ Pọl Enenche gụkọkwara nara ekele ya bụ nwaada gụkwara ikemo nke wepụtara ihe onyonyo ya na nso a Osinachi Nwachukwu bụ ejima ka ọ bụ aha ejima ya bụ Amarachi Eze onye nke na-etikwazi egwu ụka Osinachi Nwachukwu bụ onye isochi nke dị n'Abia steeti ma lụọ Pita Nwachukwu bụ onye ụkpọ nke dị na Nnewi South na Anambra steeti Osinachi Nwachukwu na di ya bụ Pita Nwachukwu bụ ndị nke anyị maarụ na ha mụrụ ụmụ anọ ndị be anyị dịka anyị mazialụ ihe bụ eziokwu na ihe akụkọ na-efegharị na mba ụwa gbasara na amaala Pita Nwachukwu ikpe ọnwụ ka anyị nyezie aka na-ịgbasa ozi n'ụwa ka ndị mmadụ nwee ike mara nke bụ eziokwu na ya bụ akụkọ daalụnụ